AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa obi m jupụtara n'ọṅụ n'ụbọchị taa n'ihi na anyị ga-atụgharị uche n'okwu nke chineke anyị ga-ewere nkwa chineke tii n'ime obi anyị ka anyị wee na-eji ya alụ ọlụ n'ụbọchị niile nke ndụ anyị onye ọma na-ege ntị ka anyị mepee akwụkwọ nsọ anyị na akwụkwọ Joshua isi mbụ amaokwu nke iteghete ọsi otu a enyeghị m iwu dị ike nwee kwa ume amala jijiji atụkwala ụjọ n'ihi na jehova bụ chineke gị nọnyere gị n'ebe ọbụla ị na-eje amen nkwa dị mkpa ka chineke nyere anyị n'ime akwụkwọ nsọ n'ime akwụkwọ joshua ka anyị ghara ịtụ ụjọ ka anyị amala jijiji site na jehova mbụ chineke nọnyere anyị ezi enyi m na-ege ntị n'ụbọchị taa anyị anụwo nkwa chineke nyere anyị n'ime akwọ joshua ugbu a anyị ga-anọ nwayọ mgbe anyị ga-ege abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị anyị ga-eweta abụ ọma n'olu ndị nsabụ ndị ga-enye anyị abụ dị ụtọ n'ụbọchị taa ọtụla egwu ọtụla egwu gị ka m nọnyere

n'onwe mbụ n'onwe mbụ chi chineke gị ka m nọnyere bụ nkwa nke chineke nyere anyị n'ime akwụkwọ nsọ anyị na-ekele ndị insabụ ndị nyere anyị abụọ ma nke na-ewuli mmụọ anyị na-eme ka anyị na-aghọta nkwa nke chineke kwere anyị n'ime akwụkwọ nsọ unu emeela ndị nsabụ ekpere anyị bụ ka chineke nọnyere unu ka ọ gọzie unu onye ọ bụla nọ n'ihe nramahụ n'oge a atụla egwu chineke nọnyere anyị amen ezi enyi m na-ege ntị anyị ga-ewetara gị abụọ ma, nke a si n'olu ndị Seventh Day Adventist Church Choir nọmba 1 Township School Road Aba oge Chineke ka mma gị abụọ ị ga-aghọta na oge Chineke bụ nke ka mma chere n'oge Chineke ka mma o chere

kacha mma chere n'oge chineke ka mma oge chukwu ka mma echegbula onwe gị ya mere chere n'oge chineke ka mma chere n'oge chineke ka mma chere n'oge chineke ka mma chere n'oge chineke ezi enyi jizọs na-ege ntị ka anyị chere n'oge chineke site na oge chineke kacha mma unu emeela ndị seventh day adventist church choir nọmba one township school road aba na ọma nke unu nyere anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka ịhụnanya chineke baru n'ụba n'aha jizọs amen chineke ga-anọnyere unu ọ ga-enye unu ọgụgụ isi n'aha jizọs amen unu emeela ndị adventist technical secondary school ọhafia na-abụọma nkunu nyere anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka amara chineke bara mmadụ niile ụba n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche anyị kpere chineke anyị nna anyị meela n'oge awa na ọzọkwa ka ị nyere ụmụ gị iji bịa n'iru gị ịnụ okwu gị kpanyere anyị ụka site n'ihe e dewere n'akwụkwọ nsọ n'ime ihe niile ka ebulie gị elu n'ime ndụ anyị n'aha jizọs kraịst onye nwanyị amen n'oge awala ụmụnna anyị na-ekele chineke n'ihi iru nnọnyere nye anyị imekwa ka anyị dị ndụ n'ala ndị dị ndụ n'ụbọchị taa nneke emeela doo anyị ndụ ana m ekele ya ọbụna ikwe ka gị onwe gị onye na-ege ntị nwekwa ike ịbịa ikpodebe nso igwe ụkwụ gị ma bụ redio onye nwe anyị emeela ana m ịchọ ka anyị weta n'akwụkwọ nsọ anyị n'akwụkwọ ndị kọlọsị ndị kọlọsị isi atọ isi atọ ana m ịgụ ahịrị nke abụọ edula ka anọtụkwasị tụkwasị n'uche n'ihe dị n'elu ọ bụghị n'ihe dị n'elu ụwa n'ihi na unu nwụrụ anwụ ezoghịkwa ndụ unu n'ebe kraịst anyị nọ n'ime chineke mgbe ọbụla a ga-eme ka kraịst anyị pụta ìhè onye bụ ndụ anyị mgbe ahụ ka a ga-emekwa ka unu onwe unu so ya pụta ìhè n'ebube amen n'ebe a pọl onye dere akwụkwọ ndị kọlọsi na-agwa anyị ụkwụ ka anyị tụkwasị uche n'ihe dị n'elu ọ malitere chapta nke a site n'ịsị ya mere na ọ bụrụ na anyị soro kraịst anyị bilikọọ ma anyị na-achọ ihe dị n'elu ọ bụghị ihe dị n'ala ụmụnne m n'ime okwukwe okpukperechi aghala mfa okpukpe iburu ibu n'ụbọchị taa ọtụtụ ndị ga-anọla mgbagwoju anya amaghị wee kele aga amaghị ahụla kelee aga onye ọbụla ndị iti laka ihe kacha mma ma ọ dị mkpa anya ịghọta nwa akwụkwọ nsọ na-ekwu n'ihi na akwụkwọ nsọ akwụkwọ azaya isi asatọ amaokwu nke iri abụọ sị na anyị dịrị iwu dekwara ihe ama ọ bụrụ na ha adịghị ekwu dịka okwu ndị ya si dị na ọ dịghị chi ọbụbọ dịra ha ọ bụrụlagala ị na-achọ iso chineke ife ị na-efe ya emeela baptizim mgbe jizọs na mgbe pọl na-ekwu sị ọ bụrụlagala anyị soro kraịst anyị bilikọọ ọ na-ekwu okwu ndị na-anabatala jizọs elikọọ ha na jizọs na baptizim na baptizim nọchitere anya ọnwụ na olili na mbilite ọnwụ nke kraịst ọ fụtara mgbe ị na-eme baptizim kwerela jizọs kraịst emikpe la mmiri n'ihi na-eketa òkè la mmetụta atọ na jizọs ngabiga ọnwụ olili na mbilite na ọnwụ so pọl na-eji ya na-agwa anyị okwụsị sị dịka ndị ke kraịst ọ bụkwa ndị kọlọsị ka ọ na-ekwu ọ ga na-agwa gị nwanna nwoke nwanna nwaanyị onye na-ege ntụli ụka awa ọ sị ọ bụrụlaghịla isoro kraịst anyị bilikọ ọ bụrụlaghị lagara kraịst esorola bilikọ ị ga-abụ ka ya ya sị gị ma anyị na-achọ ihe dị n'elu na-achọ ihe dị n'elu gịnị bụ ihe dị n'elu asọ bụ ebe kraịst anyị nọ na-anọdụ n'aka nri chineke ma anyị na-achọ ihe dị n'elu ma anyị tụkwasị uche n'ihe dị n'elu na verse 1 sị na-achọ ihe dị n'elu 2 sị tụkwasị n'uche n'ihe dị n'elu ọ dị ka otu ihe a n'ihi na ebe mmadụ ndogharahwe bụ ebe echiche eleje aga jizọs n'onwe onwe ya ekwufu ya akwụkwọ matiu ya sị lee akụ anyị dị lụọ bụ ebe uche anyị dị ọ bụrụ na uche anyị adịla elu la hụ anyị ka abụ ebe ahụ ebe ala uche anyị ga ịnụ anyị agaghị idele anya n'elu deelela ala n'otu mgbe ahụ ịtụkwasị uche anyị ma ọ bụ ịchọ ịdịla elu ndụ ebighị ebi ezi omume nke kraịst odido nsọ ka onye nwe anyị ọ bụghị ndị ọsọ anyị chọwa ndị ala eji esi ebe chineke na-abịa ụwa apụghị inye ya n'ihi na o nweghị ya dị ka ndị na-esola kraịst bilikọọ na baptizim a ga na-achọ ịhụ ezi omume nke kraịst n'ime anyị odudu nke mmụọ nsọ n'ime ndụ onye kwere ekwe ọ dịkwaghị otu ị ga-eji bụrụ onye na-esorola kraịst bilikọọ anụ ahụ dachi gị na ọ dịghị mma mara laanyị ga-aga ị na-atụrụ arụghị ụka ihe ị ga-eme na mgbe iji eme na otu iji eme n'ihi na mmụọ nsọ ga-ebiziri ime gị datụ ụka otu iji ebi ndụ n'ihi na onye ozi pọl akafu kasị la akwụkwọ ndị Rom isi asatọ ya sị n'ihi na iwu ke mmụọ ke ndụ n'ime kraịst jizọs mere ka ya pụọ na ka anụ ahụ ake mmehie nwere onwe n'ihi na ihe iwu ahụ na-apụghị mela chineke mere n'ihi na ọ mara mmehie ikpere anụ ahụ jizọs kraịst abịa nwụọ ọnwụ ya sịla ọ bụ ka nhụ iwu gụrụla ezi ziri ezi wee si otu emezuola ime anyị bụ ndị na-ebi ndụ dịka mmụọ nsọ si chọọ bụkwa dịka anụ ọrụ si chọọ so ọ bụrụla anyị esorola jizọs kraịst bilikọọ anyị ga-ebu ndị dị ịchọ ihe ndị a nọ n'elu ezi omume kraịst mgbe mmụọ nsọ birila n'ime anyị ihe ndị iwu chineke gụrụla hụ izi n'ezi ga-esi otu a na-emezula ebe anyị nọ kedu ihe ị na-achọ ụwa anyị nọ n'ime ya ga-abụ ihe jọgburu onwe dị ihu ị na-achọ ọ bụrụla anyị na-achọ taa atụkwasị uche ihe dị n'elu ndụ anyị ebe a ga-ebu ihe ndị mmadụ ga na-ahụ dị ka ndụ ndị iche nke nlegharị anya la alaeze chineke nke na-atụwa akala ebe a abụghị ebe obibi anyị anyị bụ ndị ọbịa anyị abụghị ndị ebe a anyị bụ ndị ọbịa la ndị nnọdụ dịka ọbịa oge na-adịghị anya onye nwe anyị ga-ebịa kpọfu ndị kwere ekwe ụmụ ya lee ebe a anyị abụrụ ndị ọ ga-akpọba na alaeze ya kedu ebe ị na-atụkwasị uche adịghị m ekwu sị na ị gaghị aga ọkụ ihe ị ga-eri ana m ekwusị na ị gaghị enwe mmekọrịta gara ndị mmadụ mana ọkụ gị la azụmahịa gị la ntụmizu gị la mmekọta gị ga-abụkwa dị ka onye nwere olileanya la otu ụbọchị na ị ga-esi ebe a ị gaghị abụ onye olileanya niile kụkwasịrị ihe ụwa aghụghọ niile dị n'ime ya la ọgalama niile dị n'ime ya la ashị niile dị n'ime ya ihe dum eji mara ụwa bụrụ ihe nọ n'ime gị gadịkwa ele anya n'elu onweghị otu iji leta ya ọ dị mkpa ka anyị bụrụ ndị ga-etụkwasị uche anyị n'ihe dị n'elu ebe onye nwe anyị nọ anyị agbanarị ka hara bụ agụụ hụ ọjọọ dị ebe a n'ihi na ọsịla ezowo ndụ anyị n'ime jizọs ezuola ndụ anyị n'ebe onye nwe anyị nọ n'ime chineke abụkwaghị anyị nwe onwe anyị onye nwe anyị ga-adị ịta ụka n'ime ndụ anyị site na mbinyere nke mmụọ nsọ dị ebe uche gị dị kedu ebe ịtụkwasịghị uche kedu ihe ndị na-adachi obi gị kedu ihe ndị na-eme gị ụra agagala anya chebara ya uche n'oge ndị ya n'ihi na ọ dị mkpa ka anyị bụrụ ndị gị deso eziokwu na ihe na-alụ ka ọlụ ọ dị mkpa ka anyị bụrụ ụmụ Chineke n'eziokwu tụkwasị uche gị n'ihe dị n'elu tụkwasị uche n'ihe dị n'elu ọ bụghị n'ihe dị n'ala ka anyị bụrụ ndị gị guzosiri Jizọs ike otu ọ ga-ebu ya bịa na amara ya ya nwaanyị dị ka ndị uche anyị bụ ihe nkokwasịrịla ebe ọ nọ ya ewere anwụ na-ere uru wee kwụ anyị ụgwọ ọ dị mkpa ụmụnna ka anyị bụrụ ndị ga-eguzosi chineke ike ga-abụ mgbe ọ ga-ebe ya ahụ anyị dị ka ezi uru ndụ ebighị ebi bụrụ nketa oke anyị n'aha jizọs kraịst bụ onye nwaanyị amen chineke imeela n'ihi okwu gị gwere okwu gị doo anyị nsọ n'ihi na okwu gị bụ eziokwu imeela n'ihi na ịnụla nọgidesi ike ibinyere ike ka mmụọ gị iru nsọ na ụdịsi ike mụrụ anyị dịka ọjọọ nsọ si dị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen imeela onye mgbasa ozi ii nwe aka mma na ọma nke pụrụ iche inyere anyị n'ụbọchị taa onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a siri rute anyị nso anyị na-asị na ị nwere ike kụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 Ma anyị nwere ike ige oziọma nkịta na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo ka udo Chineke chịa n'ime ndụ anyị na anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo